10 Septemba 2017, osotere ọnụ na-ekwuru ndị agha n'afọ 2017 bụ Mejọ Onyegoke Gbadamosi kwuru na ndị agha egbughị onye ọbụla, o kwukwara na ha emerụghị onye ọbụla ahụ.